ana m eje akwụkwọ na hamadum dị na new york i attend a m eje na new york i attend a university in new york